teacher, colégio.

Agora é, agora é normal. nsogbu bịa tụọ nzọ kwuo ụgbọ a chọtụkwana nsogbu ugbu a na-eji ọtụkwana ugbu oyoyo tụọ nzọ n'ụda abụ tụọ nzọ amazụ abụ oko ya bụ tụọ nzọ kpọkwa bụ tụọ nzọ egwu ọnwa bụ tụọ nzọ ezumezu ụmụ agbụrụ asị m na eje mba mmadụ azụ igbo ndụ kakwa tụọ nzọ Ogbuagụ nwe ọkọlọtọ ọzọ ọkọlọtọ kwanụ ọzọ Josef mmadụ ọzọ Igbo nda esebigo bịa tụọ nzọ na-eje mba esebigo mgbe egolu bịa tụọ nzọ nwa bụ ọkụ bịakwa tụọ nzọ na ese ọra ndị ichie ebe nna na-ekwu nna ezumezu ndị ichie ebe nna na-ekwu nna unu bịa tụọ nzọ na chi egolu tata akpọkuo m chi m chiya dị n'ezi iwe anaghị emi ya dị ịjọ mmanwụ n'afọ a sị gị bịa tụọ ọlọchi m oke arụ bụ na agụ abụ ya na chi ya oyi m na nzu abịa onye konye akụkọ n'ibi anyị mara ndị bụ ndụ ma ya bụ ndị nwụrụ ọnụ ọjị ụtụtụ ka anyị na-emelu eme ụlọ taa bụ oke wee sị na ndụ nwoke ndụ nwaanyị adịkwa ndụ ukwu adị ndụ ikpere adị ndụ mmiri ndụ azụ akwa ka a tụghara m ụsọrọ niile na-ebe ndụ onye ọbụla ga-adị nke onye mere ya gazie onye e tinyere aka ya bụrụ olu ụlọ ya bụrụ ngozi ngozi ihe ọbụla anyị eri ya chọrọ anyị bịa nke eli anyị awala ọrịa ka anyị gwọ n'isi ndị anyị na-alụ ụlọ ọrụ na ọ ga-adịlụ ya na mma dukwo ndị wuliri anyị na-eme n'anya na mma wee sị na ụbọchị tata bụ eke anyị tụta anyị wafụrụ ọjị ugbua ga na-adị n'ọwụ ka ọganihu ya na-abịa na-ewu ụzọ ya na-abịa na wee sị na ibe anyị na-ayọ ọnụ aka na-eweta na-enye ọnụ ọnụ a na-eru ibe anyị na-ayọ ọnụ ka aka anyị chụtara ihe ọnụ kụtara ego ibu kụtara ndụ kụtara alite n'ọya ka anyị yọrọ unu anyị zụọ ndụ ka anyị zọta anyị lụọ ọrụ ka ọ dị ele ndụ kwere anyị nkwa ihe ọma meere anyị na ndụ ji anyị ụgwọ kwụọ anyị ndị anyị lụrụ ọrụ ya lụrụ m oge anyị nwanyị onwe anyị ọ ga-abụkwula anyị oge nne na nna anyị arụghị adịwa mma ụlọ ibe anyị arụghị adịwa mma ndụwa dịcha na ayọ ndị niile nọ ebe a nne na nna na ibu na ibu onye ọbụla udo oge ga na-achị wena ayọ unu si unu bute na ọgbọ wee so na ọgbọ lee nọ ka ọgbọ so na ọgbọ lee egbo na mma eji egbu ndị ilo eze ebe a

Kena kena aja. Aishi kuna mwana. Sio bwana alikuwa anitana. Mali nakana bado kujua kwa hiyo. Aja na kaja na kuli aja na siku. Bwana yuko ni kana tu. Wewe ndio wajani jirani wangu. Kwa hiyo kana. Asi kuna bala la. Bala la. Yeah. Ese ekene mɔ adi mi bu kɔmi ntu kɔmi kɔmi ntu kɔmi ɔra nɔ mi. Iye mi iye mi la yɛrɛ iye mi la yɛrɛ. Ayi yi mi ɛ tɔmɔ abi mi kɔ ɛmi yɛ mɛ kɔ ɔdɔ la yɛ mɔ. Nse. Ɛn na yɛ na yɛ na mu mi na mu mi. Nse. Owó yi owó dunu yi. Nse. Kɔ ɔna. Nse. chụ mmụọ ka ọ ghara ịgbazi anyị chụ mmadụ ka ọ na na ndụ anyị Oke zuru na ndụ anyị, anyị si na ụmụ Naịjirịa ma soro oge wee na-achị. Eweta m Jisọs ebe bụ ọ mara ewetakwuola m ọnwa nke dịkwa n'ebe ọkwa m. Good luck. Weta m ndụ gị na nwụna, weta ọdịwa, wetakwa good luck.

ọkụ wụcha isi arụrụ ọgbanje arụrụ ma n'ụwata pọwales pọwa bata ụwata pọwales pọwa ụtụtụ owelu mmiri waa ọzọkwa ọsịghị na ee na mmiri na ọlụrụ ọgbanje ozi na ọlụwu ndị oyi 哎，我那都买了，你啥钱？我要电动车，我现在大男。行。行。那几个好使，现在都我那五个都都老乱了。 alụrụ ọnụ ka unu kirie ise ndị mmadụ abụọ tupu polisi unu kirie ogo ise esi na anyị kenele unu esi na anyị na-ekene ala na-ekene ala mmụọ esi na anyị kene ndị agwụ esi na anyị kene niile ndị agwụ nke na iji ka unu mawa anyị ugwu eke oye ọ na-ahụgo na m na-ekpu abata na bunu na bunu wee na-alụ ọrụ anyị ka na-ata ahụ onye a na-ata ahụ onye ọrụ nwere ụgwọ jube ihe unu ya emeela anyị mee ka anyị wee n'ụlọ ụmụ ihe ka anyị nọzie mma ele anyị kwesịrị unu wee na-eme ụmụ ihe ekele m nke unu na-eme asị mma ụlọ bụba ndị ile uwe na ndị ile ndị bụ ndị ile anyị na anya marala wee na-arịọ ha? ụnụ maala anyị ụnụ mabala anyị obi ọba na anyị obi obi ibe obi ọganihu anyanwụ na-agbara anyị kenere Thank ha?

isso Não não. não. não é Não, hum? eu

na-aji iwe na anyị na-eme aji iwe na ọ bụ ezi iwe ka anyị ọ bụ n'ụlọ mmụọ ya ememezi ọ bụrụ ya afọ ka anyị ji ọwụ ka anyị ji ise ise ooo okwu ọwụ ma ọkụ n'oge niile ise n'edo obodo iwe ọma

aṣọ mẹ́lì ìyá rẹ̀ máa ń ṣe ṣe ara pa ẹ̀rọ ṣe wọ́n máa lè rẹ̀ pa ẹ̀rọ ó sì náà rà wọn ní ìlú ẹ̀mẹ́ náà ṣe ṣe pẹ̀lú ìbú àwọn no that's why you pay ẹlá ìsìnkú ọkọ̀ ọ̀rọ̀ àṣẹ ẹgbẹ́ náà mọ ẹjẹ ọdún dé lọ ọdún ìgbò ńlò ìmàlà ìmàlà ọkọ̀ sáà anyị kele stiki anyị maka maka na ka ndị ndị wedi mụ na-asị nọ nọọ nwa dibịa anya anyị nzu anyị a ọ ya dị anya na-akwa ya wee sị na ọgbọ wee soo na ọgbọ lee na ọjị ka m ji n'aka iwe niile anyị kpere na anyị kpere na ọgbọ a sị ka a na ọjị n'otu ka anyị ibe na ndị ichie na na anyị ka ọ igbo ọ ghara agbaghị mmadụ akwụ Não, eu vou cair de cima, eu vou Another was his abụna asụ asụgobi ọjị ọjị ndị ichie nke bụ nke ndị ichie anyị ndị ichie a na-eche nyawa esi n'ite anyị na-edo nke bụ nke ndị ichie anyị wara ndị ichie na be anyị si na anyị ekene ya bụ anyị abịa n'ọlụ ọlụ anyị rụrụ maka arụ bụ n'arụ anyị ekene arụ je weta na ọkụkọ wa wepụta na ọkụkọ wa alụ arọgbu n'agụ tebụ ebuna unu anyị eji egburu unu ra ọnya ka anyị na-eme na emecha ọjị ndị ichie na be anyị wee mezie nke anyị emelu unu wa si na anyị na-ekwu okwu ewu na ọgbọ Awasolo na ọla. Ise. Maka ọla alụ lọrụ Ah! Ela falou a avó mesmo. Ah. Isso, gente. Igual coisa. Ela falou a avó mesmo. Ah! ah. ekene ụmụ na eso na ekene ọra kene arụbunagụ na ọdụ niile wụ emewekwue ka emee iwe dị ma ọrịa arụ ọbaka abakọ eweliela wee jee gaziga edemere ọbụla nke e nyere onye ya welee abalị isi ya abalị agụ ekele m dị iche. ekele ụmụ ndị ichie na ọjị ka anyị na-enye unu na-enye n'ọra ndị ichie ndị ichie si na ajụ unu ụmụ ndị ichie na nke bụ anụnwa bụ maka ya bụ ọlụ anyị lụrụ imebi ọgwụ ọjị a na-enye n'ụlọ ndị ichie eh, maka nkwado ọlụ arụbụ na agụ arụghị n'anya ka m na-enyekwa unu ọ na-arụgo ka o si wee gbatakwụrụ chie eji elele bụ ogwutecha ụra ajụ ekele m ọ bụ na dị ike na ọnụ na-enye ọbụ ọlụ dị na Kena munda, kena aja. Aja, Naka na umaju. Aja na umaju. Aja ni sinta, utabona. Ha? Madel kastu. Waja na wawe. wannan ba da abu ya fito da shi aiki mai na abu da ake ka inu ralo ka wani abu na ralo ka ake lamun da mai gana ta su gani don gana ta gana ọrịa gana udo akpọlọka isi obodo nka gana ọnwa egwu Thank you.

Tony Udiwelu nna Ojiọlụ Alu na isi nwanne ya nwoke mmadụ abụọ Chukwu polisi onye isi Ọkagbona ya bụ ọkụ ka ọ wụcha anya ọcha wụchakwuo anyị ka anyị dị ọcha anọghị anyị kwuru anyị na-ekwu okwu ọrụ a na-abụ n'ire ka a na-abụ na ka anyị ụlọ ọdún ilé ọ̀nà mọ̀ ọba yìí sọ ọba lábẹ́ ọ̀rọ̀ ayé yẹ̀ lórí òun sì ń yẹ́ ẹ̀nà ìlú ọ̀gbẹ́ ọ̀nà àwọn òwe ìfẹ́ náà bọ̀ lọ́wọ́ mi àti ìwé ìṣòro ìdí ọ̀nà ọ̀gbẹ́ kàrí ìdí kan ẹ̀yà àwà iná ọdún yóò fi ìdí náà kó tẹ̀lé gbà òun ìgbélé ní wúlò ọ̀gbà ọ̀rọ̀ kàrí lórí ọ̀gbà ọ̀gbà ọdún ọ̀gbà

na ọjị a na-enye enye m mma esi unu sụcha ụzọ ụzọ ọbụla lụrụ unu chụọ ya ka ọ dị ọcha ọjị n'ọlụ anyị lụrụ n'isi nwanne anyị nwoke bụ mmadụ abụọ tupu olisa onye ụtaba ụnụ n'osu mpe delta steeti na anyị na-enye ọjị ọrụ anyị na-enye Ese na eke na lumi. Eke na umi. Si ọrụ ụmụ akwụkwọ. Onye na ọjị umi. N'oge ndị ichie. N'ekwe na ọjị. Esi chi nke ya dị n'ezi, iwe anaghị eme ya. si nke ya anyị si ọgbọ soro ọgbọ na usoro ibi ọgba mmanụ ya na-ekwu okwu eriri ọma n'oge ka a na-ajụ ekwu na o wefurela anyị o wetara ihe dị mma na sukuu no wofiri wɔn da adwa mu ade wofiri wɔn da adwa mu ɛna wofiri wɔn ɛna ɛkɛ na na kene ekene ɛn ɛnbi ekure ɛgbɛnti eku eku sɛ ɔwɔ ɔwɔ ɔwɔ ti bo yin yie zi ɛfɛ na wɔn ti ɛgbɛ wɔn a si na anyị n'aka mmiri nwoke ka ọ wee soro o wee soro si na ime ukwu ka ọ adụ na anyị ekpego ya na so ekpere niile na anyị kpere ya na ka anyị ji kpee ọgbọ ka adị ihe anyị ji n'aka anyị na-enye enyi ndị ichie ndị ichie na-egwu ọnwa agbe ọ na-akpọ gbara mmụọ na najemba josef mmadụ nke maka ọlụ alụ n'isi nyanwụ ọgọstin mmadụ abụọ tupu olisi achịpụ ụlọ nwụọ warụ bụ n'agụ obi ike ma enye ka ọ dị nra esi na anyị na-eje n'aja anyị na-eje n'aja anyị aja na nwunye Đấy sao mà mà ngon nồng nhiều Dạ mình xếp lên Đúng chưa này Nó con nồng mè con nồng mè Cháu nó bò lùa con Đó Đúng chưa là chỗ mè của cái này Kìa này kìa

Chegou, mano. Aí eu amassava na zona. Ah! si iwe atụ ka anyị na-ego n'ọnwa na iwe atụla na-eme a na-ekwu nke anyị mara na-eme ọzọ n'iwe ọmakwa na anyị chọrọ ya n'ajụ iwe Perigord ọlọ́pọ̀ àgbòrò aṣọ ọlọ́mọ ara lọ àná. Abáta ara sàárà abíọ́lá. Ọ̀pọ̀ abíọ́lá ọ̀rá nọ nà. Ọ̀pọ̀ abíọ́lá onye alọ̀ lọ́lọ́. Ọlọ́run àgbò. Ọ̀nà mmadụ bụ ọnụ chukwu. Esi ọgbọrọ esoro ọgbọrọ. mara tano ji atụgo nzu onye ọbụla atụchago nzu ọbịa ngwa ọjị dobe ya ele nsu dobe ya dobe ya rafiela Thank esi na ọrara atọ ọjị ọbọ wee so na ọbọ lee nọ atọ ọjị anyị atachia ndụ tachia iwe akụ ihe omume tachia ọganihu tachia ndị anụrụ dịrị agha n'ezigbo dị mụta ezigbo nwa ndị anụrụ nwa ere agha n'ezigbo nwa mụta ezigbo nwa ndị onugo mụta gụọ na ihe ji ya jụ ụmụaka nara ajụjụ ụmụaka wee si zigbo zigbo na ọbọ wee so ọbọ lee nọ ekenekwa e ụmụaka Aisha ọwọ́ sọlọ na ọwọ́ lẹ́nu. Ọwọ́ sọlọ ọwọ́ lẹ́nu. Mẹ́ẹ̀ẹ́.